ị na-eriju afọ na mbụ n'edi ya ma ụgbọ anyị naghịzi eriju afọ n'edi ya ị chikin na mbụ enyi m ma crayfish na-emere gị gine n'ịdị ya ị hmm. bụ onye shawama na mbụ ezi oyimo ma ụgbọ garị ka ị na-aṅụ n'ịdị ya chai ị na-aṅụ bọtụ wọta mbụ ezi oyi mụgba mmiri zoro ezo agbala n'edi ya ị na-eme kọlụ na mbụ ezi oyi mụgba sọsọ flashin ka ị na-eme iji ya ego n'edi ya o oh! na-edi ya na-edi ya na ya n'ime okwukwe ukwe na-edi ya n'olileanya na-adabere na nkwa ya otu ọbụla o siri dị ọ ga-adị mma ma emesịa na-edi ya hmm.